nne m ala obodo oyibo ọka ngana odogwu na Malaysia Ndụbụisi akụ na Malaysia ológun ìpàdà àkùnà màdé. Bàdábọ́ọ̀lù sí ọdún gẹ̀ẹ́dẹ́. Ológun ìpàdà àkùnà màdé. Ológun ìpàdà àkùnà màdé.

Ah. Ke pala aku nama le, odogu. Odogu pala aku nama le. So pala ego jigo gina obere la. Yo da. So pala ego jigo gi. So pala ego jigo gi. Mezu mezu. Mezu ọka agụ. Mezu ọka agụ. mezu. Mezu ezi. Mezu ita. Mezu. Eh? ịkpala akwụ na male okenna okenna okenna okenna okenna okenna aso odowe na male ha ha ha Emetro mu kwefu ezu aka ọtọ. Pụtazi anụ emu. Nye nye ezu ezu. Nye nye narị ọpụta. Pazidenti ọjọọ ebe a. Ọnọdụ n'aka. Pụtanụ pụtanụ n'ezi pụtanụ n'ezi. Olee egwu ọgwụ na-esi zọbalị? Olee